Ọ malitere ise ihe mgbe ọ bụ nwatakịrị wee merie asọmpi mbụ ya mgbe ọ dị afọ iri, mana ọ malitere ise ihe ruo mgbe ọ dị iri anọ.